wambele kama amor. ga-agba ka m gwa ụmụnne m ka mgba ka m kwụ maka na ngwa na-agba ka iyi tupu izu na-abụ n'ọmụmụ emerụka ọkpọ nkụ onye wee ya ewelu ya wee sie nri ụwa mgbede ka mma mana nkwụ na-atụ ngenge ụwa mgbede ka mma arọkwula arọ ya bụ ụwa mgbede ka mma agwanye bụrụ na were ike na nwa ya n'ụwa mgbede ka mma eh. ụwa mgbede ka mma oh. oli n'ike na nna n'ike ụwa mgbede ka mma oh. ọchọ ngwa ngwa na na ngwa oh. ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma onye ọbụla kwanyere ime n'ụwa mgbede ka mma na ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma Mike eje agha Mike eje agha ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma enwetasị ọnị asụcha ya ụwa mgbede ka mma asụcha ya ụwa mgbede ka mma esusie ya ọkụ akpacha ya ụwa mgbede ka mma akpachasịa ya ụwa mgbede ka mma agbakọsị ọya ekwesị ọya ji ụwa mgbede ka mma onye nwe ya ụwa mgbede ka mma ọlụchasịa ya ochekwebe ya ụwa mgbede ka mma ọbụ na ji aka onye nwe ya ụwa mgbede ka mma ọsọ ya sibe esibe ọrụba arụba ụwa mgbede ka mma ọsọ ya dibe ikpe ụwa mgbede ka mma ịbọsọli owelu n'ime ụwa mgbede ka mma ya ịbọsọli

n'ụwa mgbede ka mma ga-elebe n'ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma onye ọbụla were nwa ya n'ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma number. ụwa mgbede ka mma ụwa mgbede ka mma ụmụ ibe ụmụ ibe anyị ekene ụnụ ndị ndozi ọdịnala nwanne na nwoke nọ nso ekene ụnụ anyị si ka udo dịkwara n'ụbọchị nke taata naanị anyị nwawo ndị ndozi ọdịnala igbo anyị na na eke na eke na nkwụ na eke na afọ na-ekene ori ụmụ ibe anyị nwa ndị ndozi ọdịnala igbo anyị na-ekene ekekere ụwa kene ndị ọkpụ na ndị egede anyị nwa ndị ndozi ọdịnala igbo anyị abụghị ndị ọdịnala anyị abụghịkwa ndị ọdịnala anyị bụ ndị ndozi ọdịnala igbo anyị bụ ụdị reformers ihe anyị bịara ụtụ reform ihe onweghị ka ga-esi eme ihe 5000 years and come back na-akọ tu tu ka ị na-akọ ndị mmadụ na-afụ electricity every day by day ha bịa na-asị m kedu ihe mere force kedu ihe mere ike ji wee dịrị na ihe apịrị apị or those a na-akpọ arụsị ịghọtago ọdụ na anaghị akpọ ya arụsị o achọ m ka m yuzuo wọdụ ndị mmadụ ma every day nwanne ihe ọbụla dị n'ụwa ma imetụ ahụ gị aka ọ na-ekpo ọkụ ọ fọs ihe mere o ji ekpo ọkụ bụ na ọ dị ndụ ọ ya mere o ji ekpo ọkụ ọ na-ekpo enwere basic there is basic enwere basic in life m na-agwa gị ya taa ma echi ma nwanne echi ihe mere ndị afrịka na-apụbeghị ndụ because ha aghọtaghị ihe a na-akọ dị nna ha ghọtara ya ịma na mgbe mgbe mgbe anyị pụrụ na line our land mere emere invade the information was removed ịghọtago now otu a information so ndị anyị na-afụ today nna na-agwa gị nke bụ eziokwu enwere ihe aghọtara ghọtara na-akọ mma agwụ na ihe mere dị map ji wee dịrị otu o si wee dịrị tude ọ bụghị otu aha ka mapụ dị mapụ ahụ ị na-afụ most of them emere 17-1800 not even 1600 enwe ndị eme 16 nwe ndị eme 17 nwe ndị eme 18 ma ndị na-achị achị o ma ndị a na-achị achị nwanne ha ghọtara ihe a na-akọ andị ka ụwa si arụ ọrụ bụ na ụwa ụwa achọghịkwa ịma o wons ị pụrụ na laịnị ụwa atụtụrụ gidebe na ọ chọghị ịma onye mere na onye emeghe ihe ụwa ma bụ onye ọbụla bụrụ cross ya the person mere gị the thing will carry the cross but o nweghị ekwenụ mgbe ị ga-eje exam daa without onweghị ihe mere ji wee daa exam something must be happen o nwere ihe e nwere ihe merere something ji wee mee ihe mere ede ji bee nwee achọghịzi ịma maka ọnwụ na ụnụ mara na ụwa anụnwa enwere president nwee gọọmenti nwee law enforcement agencies nwee judicial system that is ndị court bịa nwezie prison ịghọtago ihe ise a m gụrụ ebe a na ọ bụ ya bụ ihe ụwa nyawa bụ ụwa a na-eme eme otu a isi a ka ọ dị kịta na ihe ejikwa wee kee ụwa ihe niile awụkwa from life ka esi wee nweta the information mana most of things a na-ekwu ebe a onye nkịta agaghị aghọta nwunye olesi m onye nkịta ahụ dị free n'obi e, wee chebe ọnwụ na ị ga-esi ya odiyo anụnwa e, gekwe 20 times more before ịghọta ya ọnwụ na your mind develop beghe enough ị gaghị aghọta ya ị na-ege ya ọ gasịa 2-3 months gakwa back jee bidokwa n'isi ị ga-amụtakwa ihe ọfụrụ ọzọ n'ime the sentence ahụ ị gere ị ga ya ọzọ ị ga-amụtakwa another thing n'ime life a e na-ekwu ekwu there is two option in life two ọnwụ na ịmata these two the other three a ga-erelease to you ma ọ bụrụ na mata dị two kịta ka m gwụ na ihe e nwere ihe a na-akpọ ndị Igbo na-akpọ because o nwere something ndị mmadụ na-ekwu all ha na-asị gboo gboo nwanne mgbe ọbụla ịpụ na line mgbe ọbụla ịpụ na laịnị ka ịfụrụ life ya ịfụrụ ya eh. e nwere ihe a na-akpọ emotion this emotion will glory ka ọ self glory all destruction that self glory will satan bikos onweghị onye a na-akpọ satan ụnụ wọchị ya dị histri abụ aga self glory kedu ihe mere satan ji wee wụrụ satan e nwere rizin e nyere gide nke a reason why eji wee kpọọ ya satan kedu ihe mere na onu isi ọkwa ihe ha kwuru ịghọtago now ana m anụ ka ndị mmadụ na-eti disi gboo gboo gboo gboo gboo nwanne ịhapụrụ nwa gị ịnwụrụ ọfụ infọmeshọn asị gboo kedu ihe ọnwa ugbo ancient people finish enwere information dị na datin enwere information dị na ihe a na-akpọ gboo enwere information na ya there is no single information in that gboo enweghị information nọ dị anyị wụ ya ndị gboo anyị wụ ndị gboo wụ ndị ndị mbụ that means ọ bụrụ na iwu onye izizi that means everybody nọ n'ụwa wụ your son <laughs> ọ bụrụ na ị bụ the first people that means everybody here on earth is you you give birth to them that means they are your son you got so now enwere information nọ ebe a na ka anyị gaa ebe information nọ all from here ka m ga-aga m ga-agagide m ruo ihe mere ihe mere ha ji wee chenji the map ọ dịrị otu ọ dị na ekwentị ọfụma wụcha ntị ga agụcha kịta oke ebe isiri na-agwa gboo gboo gboo nwanne ịnọghọ na line ọnwụ na ịbata na igbo ehe o gị na igbo for you to be saved you must separate for you to be saved you must separate ndị igbo na nwe ndị igbo na-agba a na-agbụ akpụkpọ anụ a na-agbụ anụ akpụkpọ mmadụ nne n'ime ụnụ ma ihe ịgbụ anụ akpụkpọ ụnụ na-afụ ya na be ụnụ mgbe ndị gboo ụnụ ga-afụ je nke eze ọ bụ na bụ nnukwu eze ụnụ ga-afụ na ọ nwere akpụkpọ anụ duru ebe ahụ kedu ihe akpụkpọ anụ simboliziri ịgbụ anụ akpụkpọ gịnị ka ọ bụ ndị mmadụ na-ekwu everyday everyday ka anyị jee kpụọ arụ gịnị bụ ịkpụ arụ na na makwa ihe ịkpụ arụ ịkpụ arụ bụ ịkpụ akpụkpọ ịkpụ arụ bụ ịgba akpụkpọ gịnị bụ ịgba akpụkpọ igbu ihe igbupụta ya gbupụta hapụzie the skin ihe eke na-eme na-ewu were ihe a na-eme to circumcise ibepụ dọtị okpu amụ ahụ enu ahụ hapụzie dị ịna igbupụta dị ime ahụ ya ịhapụ dị skin ịghọtago kpọọ ya mịkpọọ ya amịkpọ ọ sị gị igbu arụ ndị gbuo arụ nke gbuo the flesh ọ ya bụ igbu anụ a na-ekwu maka ya igbu anụ bụ ịgba akpụkpọ igbu arụ igbuo dị arụ iwere ọbara ya fesa na datin dị ọbara ahụ ọ na-ekwu bụ ọwụ ịgbụ asọ ịgbụ asọ that is the resurrection of life ọwụ ịgbụ asọ bụ resurrection of life then igbu arụ onyenwa bụ the crucifixion ndị a na-agụ maka we create the concept and then take now for this thing to balance onye ka a na-agwa about solomon and two halots solomon and two halots ofu onye dinara nwa ya ọnwụọ the west the west bụ ọdịda anyanwụ achọghị m ịma maka black and white nọ dia west mean darkness which is death which is crucifixion east mean the rising sun ọwụwa anyanwụ that is africa nọ n'elu africa anọghị naanị africa nọ n'elu because anyanwụ nọ n'elu that's why ị ga west na oyi na-atụ les anyanwụ na-apụta ma oyi na-atụ ịghọtago so ka ha nwee ike ilesi gị the Jesus message ha need change the map ọ bụrụ na echenji the map ọ gaghị work because all frozen they want to froze your brain so for them to froze your brain ha need change the map so that ka west nọdịzie n'elu as a resurrection ka ngwa bụrụzie crucifixion because we ime as asonye ekwechi ya ekwe and ikwere ha ana the thing wee bido mewe exist inside you you become what you are not onye nwa bụ na ọ si ya hapụ dị nwa mgbe ha na-apụ na-azọzi who is the Christ west and east na-azọ who is the Christ now kedu onye bụ nwa nwa dị alive kedu onye nwa ya dị alive ebe ọ bụ na the west si na onye nwe nwa dị alive the east si na onye nwe nwa dị alive ha na-abụ si na onwezi onye nwa ya nwụrụ anwụ o wee sie oke nsogbu adị ka nwa tozie nwa tozie wụ na when you become a ihe apịrị apị n'efe nna nwanne ka onye nwezi dị nwa na who owns the child ifuru ka esi wee were nwa gị ifuru ka esi were onye ohi ụtaba ifuru ka esi jide onye ohi ụtaba iwere ego your child nye ha ihe eji wee were that black madonna tinye na room because of na ọ bụ ndị nwa they want to represent you ọ ya mere eji wee were that black madonna tinye that place so that enwee ike justify ha emeghe in your own good onweghị mgbe nwa bekee ya were that tinye dia ha mere to justify the map ha chenjiri so n'ọbụ nwa bụ onye mụrụ nwa nke nwụrụ anwụ yuari halot mụrụ nwa nke nwụrụ anwụ chọrọ ije were nwa mmadụ while ọ basị bụ ndị ndị nwa ha nwụrụ anwụ ha bịazie were your own because every information eji eme sayensị ọ from those things nna nna gị debere gị na akparụsị gbapụrụ ịhapụrụ gba ọsọ ịghọtago biko electricity force ka ọ bụ e, telefon wụ force kọmputa wụ force moto wụ force aeroplane wụ ndị anaghị atụ gị ụjọ mana ihe apịrị apị na-atụ gị ụjọ ordinary oscillator na-atụ gị ụjọ na enwere so many information anyị ma maka those things mana anyị agaghị release in public all those things will common things you see every day by day life every day to day life or your own laboratory ka i buru tụfuo ihe mere eji wee tinye that map ka etinye afrịka naanị were europe tinye n'elu ka wee justify ya simple dis na ngwa gị solomon wisdom of the book of solomon book of solomon 3 16 to 28 something like that that book king king first king first king chapter 3 16 to 28 jede gwe solomon wisdom of solomon ọ bụ ya ka a na-ekwu because mgbe ọ si nke aha nwa ya nwụrụ anwụ si si divide ya the child nke ọzọ nwa ya na-anwụ ha anwụ si si hapụ the child ka child too na ọ ga-amụ onye because ọnwụ na ito become the enlightened bụrụ njọkụ then <laughs> ọnwụ ngụnwa wụ the living child ị mana kịta na ifuru ka esi wee mee gị bụrụzie a dead child okenye bụrụzie santa claus na-akụzi na-efezi ka chukwu santa claus ordinary a for you to develop your mind nwa bekee gwara ndebe ha ha afụ na ndebe ha afọ lụrụ ya ha afụ na Ngụnwa nwa na onwe gị hapụrụ ihe nye nna gị debere gị pụọ ha were enye gị buru na-akpagharị ndị igbo na-ege ntị ọfụma unu na-egbu anụ na-agba ọbara ya igbu anụ ka a na-akpọ ịkpụ arụ ịkpụ arụ nyanwa bụ igbu arụ this is the source of language Hebrew Hebrew bụ ibu arụ igbu arụ ibu arụ igbu arụ kill the flesh that is igbu anụ onye ka anyị na-egburu anụ ahụ symbolism anụ anyị na-egbu is symbolism is information keeping onwe ihe anụ na-arụ dati blọd ahụ a na-eshi ahụ nke a sị gị na n'ụlọ ụka asị gị nke a bụ iko nke ọbara m that is spam is asọ ọbara all the spam ahị na-ahụ asọ ọbara iko nke ọbara ya nke ọgbụgba ndụ ọhụụ dị ebe ebe a ga-agba ya n'ihi unu na n'ihi mmadụ niile this is ndị ụka ka m na-agba ihe a because ihe a na-agwa gị every Sunday but you cannot listen you got to ọbara ahụ ị na-awụ na ihu datini ọbara ahụ ị na-awụ ebe aha ọya ka a na-akpọ egbu asụ kedu ka spam na-esi apụ ma ọpụba how did they go because all the blood spam bụ blood kwụnụ ma ọbara bụ ihe ọbara ahụ ị na-awụ na datini apịrị apị ọya bụ datini but because of na ịhụrụ ka esi wee jide onye ohi ụtaba bikos your mind your mind adịrọ mma onye ojii ka gị awụ onye igbo ka gị how do i know these things kill the flesh the resurrection follows ndị igbo si gị aṅụ na ngwọ na nkwụ na-abịa ngwọ wụ nọmba 5 agwụ gwụọ kill that is the prison yard that is judgment ọ bụ ihe igbo si gị fire igbo igbo separate for you to resurrect kill the flesh so thou shall be resurrected resurrection means purification to purify because once you purify ịgbụọ na ọsị ya mmadụ jide gị aka n'akwa na-anụ ọgụ nwanne gburu isi gị ịgburu isi gị otu ịhapụrụ ya dị efe gburu ahụ gị onye ka ndị Igbo na-eme ihe a na-akpọ igbu anụ akpụkpọ all those symbols we are keeping so ihe anyị na-ewetara gị bụ ihe nna gị debere gị so onye ọbụla kwuru na ndozi ọdịnala ji wee si o ji esighị ya nwanna oruo gị isi oruo gị nso jaa ya isi n'ọnụ because onye onye ahụ bụ the problem for yourself because ị ga-amụta ebe a nwanna ya anaghị any money ihe awụ for your own benefit ịmara ihe nna gị debere gị or your own responsibility ọwụ na ị mara ya kedu ihe ị ga-edebere nwa gị gboo anyị wụ ndị gboo anyị wụ ndị gboo mgbogiri nna pụtara the giver nne pụtara bụ the washer which is the cleanser the cleaner nne na nna ọ bụghị anaghị nne nne nne nne ton nonsense shut up nna bụ the giver, nne bụ the cleaner the washer the two of them is there the law and the order from the beginning and thou shall be there till the end nne na nwa na nna the three are there and the three will be there in eternity there will be thou shall be so ihe igbo pụtara separation so you must separate to save because you separate you already saved if you are not separated nwanne you are not saved ị dịghị save that's why ị na-aga ihe ị na-aga ị na-aga ihe ị na-aga isi ị na-aga ụka ị na-ega nke ị na-aga nke nwanne ọnwe ihe gbasara m enwere ihe nsị gị pụta dị ya enwere benefit nwere no but ihe a na-ekwu the sacrifice a na-eme n'ụwa you don't know what it takes us to get these things all the sacrificing anyị na-eme na we the purification a na-ekwu maka ya we are dealing with the purification nna nwanne enweghị na like ndụ ụtọ the useless life everybody like ndụ ụtọ useless life but the monks nọ na temple ha ama the consequence of it based on natural principle unu furu ụzọ ịgbanye fanụ fanụ na-eku one place if you no na-egenerate more breeze dan na fan na-eku aghara aghara ifu na ọ naghị the same breeze nke dis dị stable na generate more breeze than na nke agha na-ebugharị ebugharị so you must remain with one thing ka ị nwee ike inwetenwu result of that if not nwanne you have been destroyed Nigeria abụghị your problem Africa abụghị your problem problem is individually gọọmenti a na-ekwu maka ya unu the government. the gọọmenti were shepherd that's why none of them every corrupt government in ụwa will be destroyed not today either today or tomorrow nature don't fuck with nature you will pay ị ga-akwụ ụgwọ every corrupt government because government means shepherd they are servant this the all servant somebody who want to serve so government was created to serve unu ndị na-achọ gọọmenti to be prosper <laughs> oke ndị anụnwa ị na-ene anya ka ị e mụrụ ihe ha na-eme ndị a na-aga na they are heading to towards destruction ha na-aga towards the enwere onwere e, egwu a na-agụ hotel california olaga I ha wee in the highway one smile ocolyptus rising up in the air ọ si na da he create go a monster that will consume them for life the device they have created the device that will destroy them for life because they created this western system ọ bụghị ihe ha mere ha enweghị they have no money ọkwụrụma go and do your own research ndị build western system had no money greed pụta take over and the greed shall fall because onye aghụghọ nwe onye aghụghọ elie so onye ọbụla na-agwa gị na a na-akpụ arụ nwanne ịkpụ arụ igburu anụ gbuo si na ịkpụgo arụ nwanne no ịkpụ arụ is that is ihe a na-akpọ crucify is to kill the body kill the body anụ gbuo anụ gbuo anụ arụ gbuo ife anụ arụ ọgụ anụ arụ ọ ihe a na-ekwu maka ụmụ ibe mmadụ edisivuzi n'onwe ya don't deceive yourself ọ bụ ngụnwa ga-ebia the consequence ị ga-ata dị afụfụ you will bia the consequence o rukwa echi mgbe ị ga-ebia the consequence ị na-ebe akwa si na chi ga-egbuo gị chi ga-egbuo gị but today a na-agwa gị na chi anaghị egbu gị na ọ bụ ihe a na-ekwu purification distil yourself so that you can become an Igbo man bikos ọ bụ ihe ọ gwara gị ndị igbo na-enye infọmeshọn they don't ha anaghị ekwu okwu every okwu ọ bụla onye igbo na-ekwu ndị mgbe mgbe ndị gboo the ancient time mgbe mgbe gboo mgbe gboo mgbe gboo mgbe gboo ancient time finish no information mgbe gara aga mgbe gara aga no information there mgbe gboo mgbe gara aga bikos ọ o ọ bụghị the same thing so isi na igbo onye igbo ọ bụghị maka gboo igbu onye igbo dị iche igbu onye gboo dị iche dị atụ different ha abụghị ha abụghị ofu ihe aga na afụ ndị mmadụ na-ekwugheri na-alụ anya that's why nje na ndozi ọdịnala is reserved that is if only one person we are okay but as long as na ị ready to develop yourself nwanne ọ kaara anyị mma na anyị nwere only 5 igbo people ma ihe than 1 million igbo people na-ama ihe o no sense ọ kaara anyị mma na anyị nwere only 5 igbos nwere uche that na 100 million igbos na-enwere uche it makes no common sense onwe ihe it makes no sense so ndozi ọdịnala will be selected selected selective until life thy kingdom come nothing will change only people dị ready to abandon their self body ịgbụrụ arụ ha to develop their mind ọhụ ndị agha ga-arụ science and technology ọhụ ndị agha ga-edevelop the standard because the mind is creativity ọ bụ onye na chi eso ụnụ na-aba afa mụ na chi mụ na chi mụ na chi m ai chimo chimo chimo ụwa gị chi can be evil chi can be good so that is not the case chigi chigi chigi chigi ee eh, chigi nye gị nka chigi nye gị nka chigi ya emere gị ihe niile nsogbu adịghị mana chigi nọ n'ime gị <laughs> ha ka na onye nọ n'ime ga-eji gazi onye nọ n'iro ihe ọ ga-eme ọ onye nọ n'iro na-afụ ụzọ ọ bụ onye nọ n'ime anaghị afụ ihe na-akọ ịda na ndụ afọ ọnwa ị nweghị ike nọ na ndụ afọ ọnwa onye nọ n'iro na-afụ ọnwa ọ bụghị nọ n'ime so onweghị ihe chigi ya emere gị dịka ọ gị na chigi wee ofu ofu na-anya moto ofu bụ draiva ofu bụ kọndọktọ ofu bụ driver ofu kọndọktọ ofu pasenja the are enweghị ihe dị iche n'ime sos ihe dị iche bụ na onye driver ṅụọ mmanya ọtụo jam onye kọndọktọ akpọghọ pasenja pasenja ya ha abata onye driver nọ anọ n'oche amaghazi m aka ọrịa nwere ike ọ na control control that's all lower and higher self so ihe ji wee change the map to keep you forever and ever in this illusion ọwụ that map ahụ eche njiri bụ ebe a na wee gbuo gị final the that is the dead bus stop bụ that map akpọdoro isi na ịdịghị ready to kedu onye ojii pụtago ose map nna isi ọdịkwa ndị isi ojii a mma so onweghị onye n'ime unu nwere ike ịpụta na ọsegharịa map nke ọbụ na ya ekwughị ejere Harvard I study in Harvard University I ikwuru datin ruo m na ntu amakpọnwụ anya kedu ihe anyị all these things nwa bekee nyere anyị nonsense kedu ihe a na-akụ ordinary map nkịtị map of africa we don't have boundaries nọ Africa, ndị a na-edefend today nwa bekee created these boundaries what is wrong kenye na-eme anyị what is wrong with us gịnị na-emeje hmm? anyị anyị na-ekwu na na na chineke chineke nna nna anyị debere anyị the concept of chineke is above and higher than this Is small jesus ọ onye be anyị ga na-apụta na agbu nonsens na aza jizọs achịcha ọwụ destin na-enye anyị disgrace ọwụ destin mere ndị ojii anaghị respect ha ke ka mmadụ ga esiwe were map of africa tinye na underground were west west ebe oyi na-atụ nna nwanne once you go close to the sun na anyanwụ ị gaa close to anyanwụ ọkụ a na-ere gị go close to africa then you know where is closer to the sun or europe the close to the sun or africa the close to the sun sun nọ n'elu ọnwa nọ naanị sun nọ n'elu earth nọ naanị kedu ka how come ịga afrịka ọkụ a na-ere gị ị gaa n'europe oyi a na-atụ gị how can africa in the map be under ohe na-ajụ so na ndị a gasịrị akwụkwọ a ọnụuche ha eruteghị ka ọ bụrụ ọ bụ na okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma abalị isi adịghị nkọ eh? ọ bụ na okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma abụbara isi adịghị nkọ kedu ihe mere anyị ji wee fụsịa ụdị ha gbatị nkịtị ke ihe destin nwere ike ijenerate na awa own mind na ebe anwụ na-acha nọ na naanị how can ebe anwụ na-acha nọ dị in the middle of the earth how can ebe ọ bụ na anwụ na-acha above na nwa na-acha below once anwụ goes underground that means they say anwụ is under the earth ọkwa ya ọkwa ihe kwuru anwụ nọ under the earth that means anwụ agana na west ọ na europe ọ nọzi n'okpuru mmiri that is death anwụ anwụọna anwụ anwụọna ọkwa ihe ha kwuru mụ anaghị emeg these things up these are reality scientific proof once anwụ bara n'ime anị the sun is death once anwụ bara n'ime mmadụ the sun is death is death ọ bụghị m so kedu isi ihe mere nụ anyị ga-eji wee buru maapụ afrịka ebe anwụ na-acha nọ naanị ebe oyi na-atụ n'ọdịnelu n'elu nwaanyị ndị rom ha nwere black majis black virgin maria ha na-arụ ọchị ịbụ black virgin maria black woman is god ikwu datin ruo m nso ọ kpewere aka ekpe ka m meji pịa otu esi apịa tenis bakhandị pịa apịa m ya mmanụ izughị oke na mmadụ ihe ha tiri ihe ahụ just to justify dike make so ịfụzie ya isi yes the are black woman yes <laughs> yes ha chọrọ they want to justify the map ihe ha na-eme bikos ụbụrụ anyị anaghị arụ ọrụ anyị we to take towards onye nwa kwefuru ụgbọ o nwere ihe ụgbọ ihe ụgbọ na-eje radar rodal ụgbọ na-eyuzu were emove emove ụgbọ amara amara amara bụ otomatik. nke chukwu na-akpa mere na anyị mara chineke ha onye amara aka ịbụ ewo chimochimo ha onye amara aka ịbụ mere ya mara chineke ha onye amara aka ịbụ ewo chimochimo ha onye amara aka ịbụ ụgbọ amara ụgbọ nke chineke na-akpa <laughs> mana ụgbọ nke agha na-enwe stiadịda na kpọrọ dal uke dị n'ihu anyị nọ n'azụ uke dị n'azụ anyị nọ n'ihu ọ na-eme n'aka nri anyị nọ n'aka ekpe ọ na-eme n'aka ekpe anyị nọ n'aka nri ihe ọ na-achọ ịgwa gị bụ na ndị nwa na onwe can ride this horse you control the horse you move the horse iburu ụgbọ amara na-akpagharị onye amara aka ịbụ ewo chimochimo onye amara aka ịbụ mere anyị amara chineke onye amara aka ịbụ ihe ọbụla a na-emere gị emere a ga-emere gị amara nsogbu adịghị chere amara amara na-abịa chere amara ka amara na-abịa anyị mana na onwe anyị anyị ji aka anyị n'anya ụgbọ nke anyị tinye injin tinye stiarin tinye kọmpas na dị ụgbọ chere n'anya amara ka bịa họrịken bịa ime ebe ọ ga-atụ gị ọ ga-atụ gị na Thailand ebe ị ga-enweta onwe gị ma họrịken bịa obere briz buo ebe ọ ga-atụ gị eje data nke ga ihe mere onwe gị ịma na ụgbọ amara adịghị mma so ụmụ ibe ọnwụ na ebido na-ekwestions all those the same 1800 ka e nwere ihe a na-akpọ 1885 dc the Berlin conference unu niile na-ekwugheri ekwugheri everyday but common jos sit down naanị chee echiche kedu the thing mere na that 1885 kedu ihe wu the basic concept about these things kedu ihe mere that time anwụ na-acha oyi na-atụ kedu isi ka anyị nwa bụ ndị anwụ na-acha ịga towards the sun anwụ agbaghị ego ị gaa tuwo the na anwụ agbazie gị kedu kwenu ka anwụ ga-esi wee nọdịzie naanị oyi anọdị n'elu mana anwụ na-acha n'elu o anwụ na-acha n'elu ọlọfesọ dị na ya enweta onwe anyị naanị e, ebe ama naanị wụkwa ụdị sacrifice e, so anyị nwabụzi ndị eji chụọ aja nwanne ha gwara gị na solomon na first king si gị na there are two ofu onye nwa ya nwụrụ anwụ ofu onye nwa ya dị ndụ nke nwa ya nwụrụ anwụ jekpọrọ nke nwa ya dị ndụ ị naghị anụ ihe ka ihe ọ gwara gị book of wisdom ọ sị gị oh, book of wisdom ọ gwara gị na nwa ya nwụrụ anwụ bịakpọrọ nwa nke gị <laughs> kedu ihe mere solomon ọwa onye ebe ọ sị gị na solomon nwa ihe solomon si egbugone dị nwa o si <laughs> egbune dị nwa si hapụ ya ka nwa too ka nwa ga-ama onye mụrụ mụ nwa nwa etozie buruzie. picture jizọs na-akpagharị instead of him to become the jesus ọ hapụ ya nna nwanne ngụwa bụzi nwa nwa nwụrụ anwụ na ọ bụ ngị nwa bụ onye nwụrụ anwụ because ọwụ nwa a na-ekwu onweghị nwa nwụrụ anwụ dị ọwụ the mind the mind is dead your mmụọ gị nwụrụ anwụ your spirit there is no light ị nọ na darkness absolute darkness ị nwere direction nwere ebideje nna gị gị igbu arụ igbuo arụ gị gbuo arụ arụ anụ anụ arụ ọ ka agwazi unu ihe e nwere so many things anyị enweghị ike ị na-ekwu na pọblik but ndị be anyị ndị a dị so dull that na mmadụ ga-eli gị ọ the whole secret about n'ụwa na na Facebook ịma na ọnwa bekee nwe ya ihe niile anyị na-eyuzu ma WhatsApp ma ma telegram ma ihe nwa bekee nwe kedu ihe ọzọ a ga-agwakwa unu okwu nwere jee na nke ndị chief ndị eze niile ị ga-afụ ebe edewere akpụkpọ anụ ị na ha afụ na a na-agbụ akpụkpọ gịnị bụ ịgbụ akpụkpọ ọ na-agbụ akpụkpọ gịnị bụ ịgbụ akpụkpọ ịfụrụ ya di ya gbuo akpụkpọ anụ arụ gị igbuo ya kere ihe ị na-afụ ịfụ dị ime arụ ya otu esi ebepụ esekọmsaiz e ya nwatakịrị ịhụ na okpu amụ ya ka ị na-afụzi na ndati kọva apụọ na eh? gị gbuo dị arụ were ọbara ya fesa ebe ahụ ọbara a na-ekwu ekwu gịnị ka ọ bụ the same thing m gwara ụlọ igbu asụ asụ because ya wụ resurrection igbu asụ resurrection without that asụ ahụ igburu from from amụ gị nwekwe ndụ no resurrection so all those symbols ka eji wee mee transfer into living life ọnyanwa to purify purify because ọnwụ na enweghị ndụ mgbanwe ndụ there will be no latin like a chance resurrection adịkwa ha so the only way a ga-amụgo gị ọzọ mana a sụrụ ya na onu ndị ụka ịmụnwe mmadụ ọzọ bụ jos ịgbụ arụ gị then ịgbụ arụ gị the crucifixion begins crucifixion begins after crucifixion nwanne then purify ya mmadụ ọnya nwa bụ igbo ị na-anụ maka igbo separate you must separate nwanne igbo separate people ndị you are going to save you are, you are going to be saved for you to be safe you must be separated and purified ị gaghị aza nwa onye igbo n'ọnụ a concept you can answer me chokwa ahụ bicos enwere ndị sị na abụ ndị katọlik mana katọlik bụ romans knowledge ka ihe makpọ ya akpọ katọlik bụ romans katọlik anglican bụ english anglican anglican english pentecost america judaism israel buddha china hindu india ụmụ ibe anyị nwawo ndị nsọ ala amagha m ebe bilọngụrụ anyị nwawo ndị nsọ ala nsọ ala yes bikos anyị ma ihe bụ nsọ ala mara ihe ọ bụ mara ihe ọ pụtara marakwa na igbu arụ a na-ekwu abụrụ igburu m ewu n'ọrụ onwe ya na odostin wu symbolism ka eji wee keep information for us ka eji wee debere anyị information bikos enwere skuul na ya kịta anyị enwego school now we can write those things enwekwara uru anyị bara our ancestors way kedu ihe anyị contribute into these things in future we will become the ancestors anyị ga-akpọ the ancestors echi eh, kedu ihe ị ga-ekwu what they will say about you kịta ị na-ekwu ancestors gị debere gị tomorrow your children will leave you and go and call the ancestors yes because ha nwe ha na-akpọrọ gị for what have you done kedu ihe a ga-akpọrọ ị ga-awa ancestor what are they going to call you upon ancestors ancestors kedu your portion in the ancestors way what is your portion nwanne nse our ancestors gị nwa na onwe gị isokwara the ancestor ka ọ bụghị mmadụ so kedu ihe a ga-agụnye gị upon ka ebe a ga-akantụ gị ka where are they going to count you in so they will, they will pass you and go and call the ancestors before woe tied you be tied you ibegoghị ịma a na-ekwu a na-agwa mmadụ eziokwu otu a ọ na-afụ ya ụfụ nwanne eziokwu na-afụ ụfụ eziokwu paint because all purification ka anọ is a purified movement is a fire movement so ọwụ na ọfụghị ụfụ ma na ebidobe ọwụ na onweghị iwe ihe a na-ekwu ebe enweghị iwe n'obi ma na ebidobe because this thing will crush that nonsensical nonsense nọ gị n'ime crush ya ya down bido n'isi casination chụkasịna dị nọnsensị brain gbaa ya ọkụ chie ya n'ime ọhịa ndị igbo jee ịkọ ugbo ha na-ebu ụzọ gbaa dị fama ọkụ gbaa ya ọkụ pịa gbaa ya ọkụ to pieces kpokọrọ ihe a jegafuo kọbazie dị ugbo ịkọta otu ahụ isi eri nri nekwe ndị igbo na-eji ngaji eri nri ndị igbo anaghị eji fọkụ eri nri ndị nwa bekee ji fọkụ eri nri fọkụ ihe eji egbu mmadụ ihe ekwensu na-eji uzu ma ọ na-eji egbu mmadụ simbolizm ekwensu ji egbu mmadụ kedu ihe ọ bụ unu fuo ekwensu ka ihe o ji n'aka ọkwa fọkụ o ji n'aka dati devil ahụ satan satan satan ndị ụka ọwụ fọk ka ọ na-eji nwa bekee ji fọk and knife eri nri for you to see ndị igbo na-eji ngaji eri nri maka na ọ na-ekuru ekuru ị na-akọ ugbo otu esi akọ ugbo ikurie irie ikurie irie mana kịta na ụzọ onye ji fọk and knife eri nri you are a ị na-achọ onye ị na-egbu ịma ihe vampire pụtara bikos na nyanwa nọ na the west there is no food in the west so they need to hunt to eat ị na-aghọtakwa ihe a na-eme so their own life is hunting to eat that's why if you go to seminary school they will teach you how to eat with fork because all their knowledge ka na-achọ impose into you iji ngaji eri nri nke nwa na onwe gị bụ cultivator you are bringing that is ihe a na-akpọ conjoin you are conjoining ị na-ekpote aja na-aghanye na-ekpote aja na-aghanye ịwaichi adị aja i were one seed tinye n'ime all the whole aja ahụ we gather together to grow one seed become one igwe buru ike ọ gị jee were fọkụ na egbuo ndị mmadụ you have to kill before you eat no we are the resurrection anyị nwa bụ the crucifixion and the resurrection they stolen our language they stole our identity because in nwa na onwe gị mere ya mụnwa na onwe m emeghe m ya that's why i represent it today emeghe m ya law anyị nwawu ndị gburu anụ arụ my fada anyị nwere ya na be anyị skin animal skin ọ nọ ebe ahụ akpụkpọ anụ anyị gburu akpụkpọ anụ ebe ahụ onye nwawa igbu arụ ha na-akpọ hibru onye nwawa ibu arụ igbu arụ igbu asọ nwee ndị na-akpọ ya ibu nwee ndị na-akpọ ya egbu mana egbu ka ọ bụ ihe ọ bụ ọ bụ ihe igbo pụtara ọya ka igbo pụtara hapụ na ihe gboo ahụ na-akọ nọnsensị gboo gboo gboo gịnị gịnị ugbo isi nwa gị iwu ndị gboo gịnị kedu dị infọmeshọn nọ na ime gboo a ah, wee gboo ndị igbo ndị gboo ndị gboo enwere infọmeshọn n'ebe ahụ there is none and can never be so ụmụ ibe ịchọkwa ịma ịmara ịchọkwa na ịma all your own personal problem mgbe nwa bekee si na jizọs kraịst na-aga n'ime ọzara n'ezi ezi ozi ọma during the ministry of jesus ha na-akpọ ya iyi na-akpọ ya ihe niile dị iche iche ọkwa ihe ha kwuru ọdụ na o ha exist mana ha mara this thing way of life no always will happen always will happen because how psychologist ka ha bụ ha ma how human mind behave ha mana once ị na-agba ndị mmadụ eziokwu they will walk away on you but tomorrow they will send the same message all of them then go to youtube then watch our videos then use it to go and lie to people after they condemn ndị ndozi ọdịnala say rubbish to say rubbish they will go to youtube and still watch our videos to get information to back themselves up ndị ara the same <laughs> information we give ha ga-ejekwa were ya wee je back ya onwe ha up okay ka onye iberibe ebe who is fooling who kedu onye na-efulu ibe ya onye nke ọzọ si ya wee onye ozi ọma ọdịnala ka ọ ghara ịkpọ ya ka o wee lukuo alike maka na anyị wụ ndị ndozi ọdịnala ọkpọ onwe ya onye ozi ọma ọdịnala <laughs> ọ sị ya na-eje na na anyị si anyị ga-eje na redio ọ sị ya na-ejezi na na na abs ha bụ ndị ozi ọma onye ozi ọma ọdịnala ka o were ugwu alaik so that anyị na-ekwuzi ha agaghị amazi ndị na-ekwuru mana anyị nwebụ ndị nsọ ala ndị ozi ọdịnala is just onweghị is just ordinary reformers so ọwụ ndị nsọ ala ebe ahụ ka anyị nọ ha agaghị emenwu nsọ ala because ha mara ihe ọ bụ to start with ha mara ihe bụ nsọ ala so ha agaghị eme nwunye so ọ bụrụ na ha amaghị ihe ọ bụ ha ka ekwuwego ya mana otu a ha na-amaghị ihe bụ nsọ ala ha amaghị ya so ha anaghị ekwu ya mana ha mara a na-egbu ọkụkọ achụ aja so nke ha nwere ike ikwu nwe at ha ga-achụ nwa aja gbuo ọkụkọ even ndo na ha amaghị ihe ọkụkọ ahụ a na-egbu ma ọ bụ egwu ahụ a na-egbu uche si na-agwa ha they will go again ha ga-ejekwa echi na YouTube mụtakwa na ịgbụ akpụkpọ a na-ekwu ekwu bụ ịgbụ arụ n'ọbụ ịgbụ akpụkpọ ha ga-amụtakwa nke ahụ werekwa again adịkwa na nke ha ji eji istr of ije bara onwe ha uru pụọ ndụ ha si mba na a ga-anọ na kingdom of god ụwa ala igbo wee na-eme mmegheri mana mgbe onye ụgwọ ọnwa onye ọbụla rụrụ ọrụ ga-anakwa ụgwọ ọnwa ya onye ọbụla rụrụ ọrụ ga-ana ụgwọ ọnwa ya nwanne onye ọrụ nwere ụgwọ agwụgwọ m ndị ana m agwa ndị mmadụ nwanne bịara isi it can never happen life move with frequency life ịdị ndụ nwanne metụ nwoke aka ị na-ekpo ọkụ you are matter emotion iwu matter emotion so this matter emotion na-arụ ọrụ based on rational motion so all the rational this force ị na-afụ is rational so ọ na-emove towards a direction a certain direction with certain frequency and vibration once ị pụrụ that level nwanne ọkụọ gị ihe na afọ ị na-ata now. all because of na ịpụ na line nature don want to know how you get away from line as long as you get away there ọ ga-apịa gị gwuo pịam pịam pịam pịam and ọ pịara gị isi ebe a na-apụta ọ osiba apịarị gị isi ebe a na-apụta osiba apịarị gị isi ị ga na-ajụzi onwe gị kedu ihe ị mere ị na-ajụ gị na-ajụ onwe gị what have I done pọtụ ndozi ọdịnala na ebe a na-agwa gị na-egwe ihe ị mere na-egwe nwanne onweghịkwe any country ọbụla nọ n'ụwa nwere a way of life for another pipo no there, is, there have never been and there can never been ọwụ ugbo ka a na-akọ ka eke ga-esi akọzi ugbo na-emezi ka ihe ịkọrọ n'ugbo gị na-eme na-epu n'ugbo the nebo how can my seed grow in the farm of the nebo my seed is supposed to grow in my farm so how can I somebody si from rome bịa bịa ndị amerịka bụrụ pentikọstal ndị a bụrụ anglican ndị a bụrụ judaism so afọ ọma ha na-akpụ n'ala afọ ọma ha na-akpụ n'ala yes ọ na ọ bụghị ya these people just gwa ha go to embassy any one of them go to their embassy gwa ha si ha biko na enweghị ihe ị na-eri nne gị na nna gị anwụọla na ị chọrọ ije na their country jee bido life n'isi ụdị ọsọ a ga-achụ gị dị ụdị ọsọ a ga-achụ gị dị ọ ndị a ka esi na ha gbara plen si Europe gbaa plen bịa si Israel gbaa plen bịa si America gbaa plen bịa si England gbaa plen bịa ka a bịa zọpụta gị zọpụta mkpụrụ obi gị taa mechie ọnụ zọpụta gị n'ebe nwanne enweghị onye na-azọpụta gị every country bụ e commerce so every country na-eprodet their industry ịghọtago all their benefit ka a na based mental and body all based on mental and body so ihe anyị na-ekwu ebe about how to control our people's mind how their mind should be controlled and behave in a way so that our society ga free because I mụọ ụmụ mm, mm, if I leave my children in your hand am ga ga-abụ the highest foolish man on earth to leave my own offspring with this kind of situation never so that's why I na na-agbara mbọ ọwụ because of na gema na anyị likere gị no ihe anyị na-agbara mbọ bụ not to keep our children in this condition because ndị a rụrụ arụ ga-emebisi anyị society our children ga bara ụkọ de will run away go to be nwa bekee gbaba odibo otu anyị si agbatude ụmụazị anyị ga-agbapụsị gbapụsie gaa America je become slave as we are today yes because ịhụ uh, uh, oge obodo rụrụ arụ gọvanọ otu awụ n'ezi policeman otu awụ n'ezi military otu awụ n'ezi prezidenti oho gọọmenti oho ha niile adị mma polisi adị mma kọtụma ọụkwa ka ebele jeje ọma ahịa nwanne ọ bụ ụkwụ a ka ebele ji eje ọma ahịa ihe m na-ajụ mba so nwanne ka anyị bidogodo n'otu a ọnwụ mgbe isi dị anyị mma onye isi dị mma onye isi adịghị mma nakwa na-achị ya onye isi dị mma onye isi adịghị mma na-achị ya there is a afrịka ga-esi adị mma mana ọsọsọ ndị isi dị mma ga-aghọta ihe m na-akọ onye isi adịghị mma don't see anything ihe ọ na-afụ bụ flashy cars ọkpata ego onweghị ego ọ bụrụ na ọ na-anya naijiria adịghị ya mma ọ chọwa another country <laughs> ụtaizi nke ewu biafra will give us work biafra will create job for us biafra will do this for us ihe ọ chọrọ bụ ọdụsụ materialism so ọ ghọta ihe a na-akọ ọma ha na that is na charity begins at home if you are not powerful ị nweghị ike inwe country if you are not powerful you can never have a country so how can a vulnerable man talking about country how how ankek is an vulnerable ị na-achọ a country based on vulnerability nwanne out of out of peace out of out of petty petty that is na a ga-emere gị ebere emesiara gị ebere ebe ọ bụ na nwanne business ka a na-eme a na-agba bọọlụ so a ga-enye gị a country based on pity ha pity chaa gị ihe nyezie gị ai na this boy na-atakwana ezigbo afọ nna ka anyị na na un bịanụ ka anyị sign ya these people nna na-ata ezigbo ha ataka afọ ha atago dị afọ ọ mụọ afụfụ ị na-ata more benefit for them more subdue you are more benefit for them more giving up you are more benefit for them so how cake is wetin is na out of this your gullible and pathetic situation ha ga-abazi mezie gị ebere saịn iziere gị akwụkwọ sị gị ngwa jee bụrụzie ụkọntịrị ofe onwe gị mana isi adịrọ gị mma ịṅụrụ gbaa n'anya go. so ọnwụ dị powerful he isi nwanne ị na emebisi ime obodo si ebe a pụọ bikos you are powerful you nwere right to tell them to go away from here bikos you are powerful you are not powerful hey, hey, they make us their slave they marginalize us <laughs> and they want the country <laughs> you have, you have been marginalized and ị chọrọ a country nwanne eh, ị need psychologist ị need ịga na psych ya ị na-agwa nke bụ eziokwu asị nwanne mmadụ ị need psych ya ọ bụrụ na ị need psych ya how ka jos nọdịgodo anị nọdịgo sit down and think kedu ka nwanne ị na-agba gagodi na nke ọga gị ị na-agba odibo kedu out of pity ọgago nwere ike idu gị mba ọ gaghị ahịa edugat of pity ịgbasi ya odibo ọ gaghị edu oge ọnwụ na ọ ekwesịghị okpekwe edu ga-edu isi ya ike si ọgaghị n'ike iti ya ọ gawụ na edu m taa ịkpọ ya aka na akpịrị ọnwụ na odu oge gba ya gbatuo ya naanị fọdụ ya na akpịrị si ya ọ ga-edu gị onye edu gị ọ sị gị ya ga-edu gị biko hapụ m egbune m egbu biko egbune m egbu ọ gaghị edu gị mgbe ahụ ọ gwara ịpụta isi ya ọga hei mama anwụọ na mpa ya anwụọ na ụmụnne na anwụcha na ọga na na enweghị ihe na-eme agụụ egbuo na m duonu m biko ụdị ụra ọ ga-ama gị ụdị ụra bikọs ọ nwere nweghị onye ga-agbochitere gị ọnụ gị nobody will speak for you ụdị ụra ọ ga-ama gị ihe ọnwa gị dị ụra ife ntie ịghọtago <laughs> so that is the game a nọ n'ime ya ọwụ na i prepare your mind ọwụgod na orugo ọnụ gị nwanne i tell you if we prepare your mind no in igbo land ọgwụgwọ na enwetabe idiz ifight bebe for the for the place ị chọrọ for new place nsogbu adịghị but at least at the moment ị ga-adịgodo oke enwe ihe mmadụ ga-eme ọgwa gị si atachi bapụ your environment ekwesịghị ịdị ụtọ ahụ ọ dị dirty very dirty our environment is so dirty ihe ọ na-egosi bụ na what we are inside ọ bụ ihe ị na-eme na outside simple as abcd your environment is expression of your own emotion or your mind whatever. so our environment gosiri na our mind asabeghị mmiri we need to clean our mind asa the mind then anyị ejebezi ebe anyị na-eje ịghọtago so anyị erubeghị nwanne akụrụ erugoro ụwara ọgọdọ ikuku burie oburu ọgọdọ ya anyị apụtabeghị na mental slavery all mental slavery ka anyị na-enwe ihe na-akpọ physical slavery all mental slavery ka e nwere because slave is based on mental ọ bụ ohu ka a na-ekwu maka ya so ohu nke ọ na-eme mmụọ mmadụ ekpoji ya ebe ọzọ ka ọ mara ka ụwa si aga bikos ọ bụrụ na ị ha ka ụwa si aga your mind will iburu ohu ịghọtago your mind will trap so that's why anyị ji enye mmadụ kpoje ka ịsa abụ onye ọzọ onye ọzọ bikos ihe na-esiri gị ike mpụ na enweghị ego mụ na enweghị ego ije gba odibo ịgbasịa oduo gị e wee sị gị na onye fere eze ka eze na-eru ọ destin ka a na-ekwu maka ya ọnwụ na ha otu ahụ ị ga-abụkwa dị ohu bata onwe ọzọ ị ga-edu ịghọtago bikos mpụ na-enweghị ego mụ na-enweghị ego so ọ bụrụ na ijeghị eje odibo ka eduo ga-eduo ị odibo nke ahịa edu edu ị ga-abụ dị odibo bata agaghị edu ga-edu ịta na ị odibo nke ahịa edu ga-edu ọ bụrụ odibo nke ahịa edu edu ọ bụrụ gị baa ochi na ama agbagbuo ha gị nke ahụ aga ijekwezibidokwe n'isi ị nwere ike gazie na oke ma na achịcha ma na nkịta si ebe ahụ baa na ahụkọ so life enweghị ụzọ ọzọ esi aga ya nwanne enweghị short cut life process there is no short cut onwekweghị short cut ịchọ ịma ị mara ọkwa na ịchọghị ịma ịhapụ. anyị anaghị ekwu ka anyị gwagwugwo gị ya anyị na-ekwu ka ọ dịrị gị na mma because ana igbo anyị achọghị ana igbo ndị ara nke today anyị achọghị ụdị ana igbo agha agha ana igbo dị agha agha ana igbo is not stable anything unstable onweghị future anything unstable has no future because all military police they will a ga-eji wee hold oge down ịghọtago then they will suppress you because you are not controlled enweghị mind control onye enweghị control na-aga moto ṅụrụ mmanya moto drive ya ṅụrụ mmanya ọ na-adaiz ọ na-eme nkuri ịghọtago life and direct enweghị eh? nothing onweghị anaghị eme ya eme nwanne is impossible way it happens enweghị ebe ọ bụ anyị dị ọkụ that is agha agha dị anyị na-ahụ dị too much gbuo agha nwanne ihe ahụ mental disorder ka a na-akpọ all mental problem all mental problem but never mind all the beginning of the journey or only that mgbe nọ na that kind situation yes only that time your blood heat go too much then ndị agha obiri ha gbagotegoro zide then ha the solution for their problem you got to go? so all these things na na-eme na ala Igbo now all the first level of mind development because you will become stuck. because nwe ebe naga you are going nowhere ebe ahụ ị nọ you will become stuck your mind is burning so you start looking for solution ehe mgbe ahazi ịghọtara ihe anyị na-ekwu because without this shaking ị gaghị aghọta ihe anyị na-akọkwa ịma without no shaking na ana Igbo today anyị na-ekwu this thing nobody will listen to us because nwe gaghọta ihe na-akọ but kịta your mind is burning ya na kpe casination casinine ọ dịgo kasịrị o hit go well well into pieces then ọ na-achọsị ka how will I mold myself my mind is been pieces ihe need now molding I mold we go the thing ma not only people dịgoro ready all these people ga-aghọta ihe a na-akọ ndị adịghịkwa ready cannot ọ ndị agha bụ ndị bụ ndị manu ka ha bụ manu a ga-eji ya fertilize ya ndị agha dị ready they will use them to fertilize because you need to dilute ị na-eme something na lab every chemical ọ bụla ị chọrọ dị too high you need to dilute ị ga-eweta nda chemical to dilute onye so ọwụ nda ka ị ga-eji ere ọgwụ ọhanwa bụ ndị a ga-eji wee dilute the the chemical na boil aboil ndị agha siri ọnwụ sị na ha achọghị ịnụ ntị ọhanwa ka ga-eji wee dilute the thing go so ọwụ now ihe na-agwụ today my brother ngwasị gị ya 200 million years time nwa gị na-aga across any movie or social media nụ ya ọ ga-echere gekwe ya ọzọ ọ ga-echere gekwe ya ọzọ gekwe ya ọzọ ọ sị mba ihe onye a na-ekwu kemgbe ihe asị this guy kwuru ya 200 years ago ọ sị eh ọ wee na-emekwata 200 years ago mba mana o nwere ike ọ gaghị emezi anyị nwa because anyị nwa na na-ekwu na ọ gaghị emezi ọ gaghị emezi ndị ọzọ enwere ike ndị ọzọ nọsọ ngwa ya s na-anụ ya sị na so ụdị ihe emego mbụ ha ebe ahụ mụrụ ihe so ọ kara ụnụ mma na afrịka adịghị na lowa afrịka nọ na haya asịghịkwa m na afrịka nọ na haya bezi ọnụ onye ọbụla pụtazi ọhụrụ gbọgburu n'eko mba asị m na the position ebe ha nọ ọ dị n'elu position of europe dị naanị so because normally ọ kwesịrị because anwụ anọghọ na anwụ nọ dị n'ime a na anwụ nwụrụ anwụ so anwụ nwụọ ọ baa n'ime anị ọ pụta n'elu ọ dị ndụ so anwụ agaghị anọ na ị na-aga afrịka anwụ na-acha gị na-achasị gị ike asị nọ n'azụ mba ọ dịghị pọsịbụl isi ọlaị jelai ọ bụsasị ghọtara so that is the case ụmụ ibe anyị ga-ewetawa okwu anyị na mgbọrọ taa na ya agwago na ọfụma onye anụghị ya nya jekwe gekwa ọzọ gekwa ọzọ gekwa ọzọ na ihe ndị igbo na-eme n'ụwa bụ igbu anụ arụ egbuo dị anụ arụ erezoretie eh? ọwụ ihe anyị nọ separation purification ọwa that is ascension ọwa na ụmụ ọwa nọ n'ala Igbo ụmụ ọwa nọ n'ala Igbo ịghọtago so separate and purify nwanne ịwara onwe gị abụkwa ihe ndị a na-akọ ịghọtara so ọ ka gị mma na iji n'oge chọba ego ojii bifo chi ejie n'ọba anyị nwabụ ndị ndozi ọdịnala Igbo ọkwa anyị nwabụ ndị kwere n'ihe otu kwuru ọ bụrụ na ikwe n'ihe otu kwuru nwanne nwe ha na akụ nwere isi ịghọtago bikọs bife wụrụ onye igbo ị ga-ekwe n'ihe otu kwuru bikọs ị gaghị ahụzi onye igbo a na-eme n'elu na-eme na nke ha ahụghị igbo na nke ha ahụghị igbo ị nwere ike igbu igbo ọ on identity nke ha gbasara gị si on personal choice mmadụ nwere ike ịbụ onye amerịka as a choice mmadụ nwere ike ịbụ onye england as a choice ihe ọ bụla ị chọrọ ịbụ n'ụwa ị ga-abụ mana ọ bụ na ịchọ ifolo the doctrine donwe ihe mere onye igbo doctrine you follow the doctrine to separate yourself from the block kpụwapụta onwe gị ebe ahụ clean ya onwe gị then ịwara onwe gị ịghọtago ọ bụ ya bụ concept ya na-ekwu concept ka a na-ekwu ọ bụrụ about life itself ọ bụ about the concept behind the, name and the people so ọ bụ anyị maka ọ dịkwara na ịhụ na ị chọrọ ịwa ijebe na ndozi ọdịnala ọkwa na ị chọghị ịwa ịchọrọ ịnọ n'isi na-ata ụfụ ọ bụ ka ọ dị asị atọrọ ọmara ọmara atụkwara na ofeke ofenye isi n'ọhịa ụmụ ibe ka m burukwa ihe ọfụma